akwụkwọ ozi mbụ nke pọl onyeozi degara timoti timoti nke mbụ isi nke mbụ pọl onyeozi nke kraịst jizọs ka ihe ahụ si dị nke chineke bụ onye nzọpụta anyị na kraịst jizọs bụ onye anyị na-ele anya ya nyere n'iwu ana m edegara timoti akwụkwọ bụ ezi nwa m n'okwukwe amara na ebere na udo gị nke si n'aka chineke bụ nna anyị na kraịst jizọs onye nwe anyị pụta dịka m rịọrọ gị ka ị nọgide n'efesọs mgbe m ịga n'ime masedonia ka ị wee nye mmadụ ụfọdụ iwu ka a ghara izi ihe dị iche ka a gharakwa ịṅa ntị akụkọ iro dị iche iche na akụkọ osusu ọmụmụ dị iche iche na-adịghị agwụ agwụ nke bụ ihe na-akpata ajụjụ karị ịkpata ọchịchị ezinụlọ nke Chineke nke dị n'ime okwukwe otu a ka m na-eme ugbu a ma ihe ezubere iweta n'iwu ahụ bụ ịhụnanya sitere n'obi ọcha na ezi akọ na uche na okwukwe nke iru abụọ na-adịghị ya nke mmadụ ụfọdụ ebe ha hiere ha ha siri n'ime ha jehie wee kwuo okwu efu chọkwa ịbụ ndị ozizi nke iwu ọ bụ ezie na ha aghọtaghị ihe ha na-ekwu ha aghọtaghịkwa ihe ahụ ha na-ekwusi ike banyere ha ma anyị matara na iwu ahụ dị mma ma ọ bụrụ na onye ọbụla ewere ya mee ihe n'ụzọ kwesịrị iwu ebe nke a na adịghị enye onye ezi omume iwu kama a na-enye ndị na-emebi iwu ndị na-ekweghịkwa ịdị n'okpuru iwu nye ndị na-asọpụrụghị Chineke ndị bụkwa ndị mmehie nye ndị na-adịghị ọcha n'obi ndị emerụkwara emerụ nye ndị na-egbu nna ha na ndị na-egbu nne ha nye ndị na-egbu mmadụ nye ndị na-akwa iko nye ndị ikom na-emerụ onwe ha na-arụ ndị ikom nye ndị na-ezu mmadụ n'ori nye ndị ụgha nye ndị na-aṅụ iyi ụgha ma ọ bụrụkwa na ihe ọbụla ọzọ dị iche dị na-emegide ozizi ahụ nke na-enye ezi ndụ dịka ozi ọma nke ebube nke Chineke dị ngọzi si dị nke enyere mụ onwe m n'aka na ntụkwasị obi idebe ana m ekele onye ahụ nke mere m ka m dị ike bụ Kraịst Jizọs onye anyị n'ihi na ọ gụrụ m na onye kwesịrị ntụkwasị obi ebe ọ debere m ijere ya ozi ọ bụ ezie na abụ m onye na-ekwuru Chineke na mbụ bụrụkwa onye nsogbu na onye na-eme mmadụ ihe ihere otu ọ dị ọ mere m ebere n'ihi na emere m ya na-amaghị ama n'ime ekweghị ekwe ma mara nke onye nwe anyị ya na okwukwe na ịhụnanya nke dị n'ime kraịst jizọs riri nne nke ukwuu okwu a kwesịrị ntụkwasị obi kwesịkwa ka a nara ya nke ọma n'ụzọ niile ọbụla na kraịst jizọs bịara n'ụwa ịzọpụta ndị mmehie ndị mụ onwe m bụ onye isi ha otu ọ dị ọ bụ n'ihi nke a ka e mere m ebere ka ọ wee bụrụ n'ime mụ onwe m bụ onye isi ka Jizọs Kraịst ga-egosi ogologo ntachi obi ya niile ka m bụrụ ihe ilere anya n'etiti ndị gaje ikwere na ya ka ha nata ndụ ebighị ebi ma eze nke mgbe niile nke a na-apụghị imebi emebi nke a na-apụghị ịhụ anya onye naanị ya bụ Chineke nsọpụrụ na otuto dịrị ya ruo mgbe niile ebighị ebi amen iwu a ka m na-enye n'aka gị debe nwa m timoti dịka amụma niile si dị nke e ụzọ bụ banyere gị ka ị wee were ha bụ agha ọma nke a na-enwe okwukwe na ezi akọ na uche nke ụfọdụ nupụrụ n'ebe ha nọ ụgbọ ha wee pụọ n'ebe okwukwe anyị dị ndị haimenius na alexander nọ n'etiti ha ndị m nye n'aka setan ka e wee site n'ahụhụ si ha ka ha ghara ikwuru Chineke Timoti nke mbụ isi nke abụọ ya mere ihe mbụ na-adụsi ọdụ ike bụ ka a na-arịọ arịrịọ kpekwa ekpere rịọkwa arịọ a na-arịrịọ ndị ọzọ kelekwa ekele n'ihi mmadụ niile n'ihi ndị eze na ndị niile nọ n'ọnọdụ dị elu ka anyị wee biri obi udo na nke dị nwayọọ n'ime nsọpụrụ Chineke niile na ikwesị nsọpụrụ niile nke a dị mma bụrụkwa ihe a ga-anara nke ọma n'iru onye nzọpụta anyị bụ Chineke onye na-achọ ka azọpụta mmadụ niile ka a bịarukwa mmazụ nke eziokwu n'ihi na otu Chineke dị otu onye ogbugbo dịkwa na-agbata Chineke na mmadụ onye nye onwe ya bụ mmadụ bụ Kraịst Jizọs onye nyere onwe ya ka ọ bụrụ ihe mgbapụta n'ihi mmadụ niile nke a ga-agba àmà ya n'oge nke aka ya nke edebere mụ onwe m ka m bụrụ onye nkwusa na onye ozi ka m wee gbaa àmà ahụ ana m ekwu eziokwu ekwughị m okwu ụgha ịbụkwa onye ozizi nke ndị mba ọzọ n'ime okwukwe na eziokwu ya mere ezubere m ka ndị ikom na-ekpe ekpere n'ebe niile ọbụla na achịrị aka dị ọcha elu na-enweghị iwe na-arụghịkwa ụka otu ahụ ezubere m ka ndị inyom were ihe ịchọ mma kwesịrị ekwesị chọọ onwe ha mma yana nsọpụrụ na uche zuru oke ọ bụghị isi akpara akpa na ọlaedo ma ọ bụ pearl ma ọ bụ uwe dị oke ọnụ ahịa kama nke kwesịrị ndị inyom na-ekwupụta egwu Chineke ka ha sitere n'ezinụlọ chọọ onwe ha mma ka nwaanyị were nwayọọ mụta n'ido onwe ya n'okpuru n'ụzọ niile ma ekweghị m nwaanyị ka o zi ihe ma ọ bụ ka ọ bụrụ onye isi n'ebe nwoke nọ kama ka ọ nọọ n'ọnọdụ nwayọọ n'ihi na Adam ka eburu ụzọ kpụọ mgbe ahụ ewee kpụọ Eve ọ bụghịkwa Adam ka a ghọrọ aghụghọ ma ebe aghọgburu nwaanyị ọ bụ nwaanyị ahụ ka ahụworo na ọ nọ n'ime njehie ma a ga-esite n'ọmụmụ nwa ya zọpụta ya ma ọ bụrụ na ha anọgide n'ime okwukwe na ịhụnanya na odido nsọ ya na uche zuru oke timoti nke mbụ isi nke atọ okwu a kwesịrị ntụkwasị obi ọ bụrụ na onye ọbụla na-agbaso ọnọdụ onye na-elekọta nzukọ kraịst anya agụụ ọlụọma na-agụ ya ya mere onye na-elekọta nzukọ kraịst anya aghaghị ịbụ onye a na-adịghị akalụ di nke otu nwunye onye anya udo onye uche ya zuru oke onye omume ya kwesịrị ekwesị onye na-ele ndị ọbịa anya nke ọma onye nwere ike isi ihe onye a na-adịghị ese okwu site n'ịṅụbiga mmanya ókè onye na-adịghị eti mmadụ aka kama onye nwere obiọma onye na-adịghị alụ ọgụ onye na-adịghị ahụ ego n'anya onye na-achị ezinụlọ nke aka ya nke ọma na-enwekwa ụmụ ya n'okpuru ya na ịkwesị nsọpụrụ niile ma ọ bụrụ na onye ọbụla amataghị otu ọ ga-achị ezinụlọ nke aka ya ọ ga-esi aṅaa lee nzukọ Chineke anya nke ọma onye na-abụghị onye ọhụụ ka a ghara ịfụrụ ya elu ọ wee daba na ọmụma ikpe ekwensu ma ọ ghaghịkwa inwe ama dị mma site n'ọnụ ndị nọ n'ezi ka ọ ghara ịdaba n'ịta ụta ya na ịma n'ọnya ekwensu otu ahụ ndị na-ejere nzukọ kraịst ozi aghaghị ịbụ ndị kwesịrị nsọpụrụ ndị na-enweghị ire abụọ ndị na-adịghị aṅụbiga mmanya ókè ndị akpịrị uru nke na-eweta ihere na-adịghị akpọ ha nkụ ndị na-enwe ihe omimi nke okwukwe anyị n'ime akọ na uche dị ọcha maka eburu ụzọ nwakwa ndị a mgbe ahụ ka ha jebe ozi ma ọ bụrụ na ha bụ ndị a na-apụghị ibu ebubo otu ahụ ndị inyom aghaghị ịbụ ndị kwesịrị nsọpụrụ ndị na-adịghị ebo mmadụ ebubo ụgha ndị nwere anya udo ndị kwesịrị ntụkwasị obi n'ihe niile ka ndị na-ejere nzukọ Kraịst ozi bụrụ di nke otu nwanyị na-achụ ụmụ ha na ezinụlọ nke aka ha nke ọma n'ihi na ndị jeworo ozi nke ọma na-ewetara onwe ha ọnọdụ ọma na oke nkwuwa okwu n'ime okwukwe nke ekwere na kraịst jizọs ihe ndị a ka m na-edegara gị n'akwụkwọ ọ bụ ezie na ana m ele anya ịbịakwute gị na mgbe nta ma ọ bụrụ na m nọ ọdụ ka ị wee mata otu a na-aghaghị ibi obi n'ezinụlọ chineke ebe ọ bụ nzukọ nke Chineke dị ndụ bụ ide na ntọala nke eziokwu ọ bụkwa ihe a na-ekwupụta na ọ dị ukwuu bụ ihe omimi nke nsọpụrụ Chineke onye ahụ nke e mere ka ọ pụta ìhè na anụ arụ nke a gụrụ ya n'onye ezi omume jee n'ime mmụọ nke e mere ka ndị mmụọ ozi hụ ya anya nke e kwusara ya n'etiti ndị mba ọzọ nke e kwere na ya n'ime ụwa nke a nara ya n'elu n'ime ebube timoti nke mbụ isi nke anọ ma mmụọ na-ekwu okwu sị na n'oge ikpeazụ ụfọdụ ga-ewezuga onwe ha n'ebe okwukwe anyị dị na-aṅa ntị ndị mmụọ na-eduhie eduhie na ozizi nke ndị mmụọ ọjọọ site n'iru abụọ nke ndị na-ekwu okwu ụgha ndị eji igwe ọkụ daa ha na akọ na uche nke aka ha ndị na-egbochi mmadụ ịlụ di na nwunye ndị sikwa mmadụ erila ihe oriri dị iche iche nke Chineke kere ka ndị kwere ekwe ndị mazụkwara eziokwu ka ndị ahụ were ekele nara n'ihi na ihe niile ọbụla Chineke kere dị mma ọ dịghịkwa ihe ọbụla a ga-ajụ ma ọ bụrụ na e were ekele nara ya n'ihi na e sitere n'okwu Chineke na ekpere doo ya nsọ ọ bụrụ na ị mee ka ụmụnna anyị na-eche uche n'ihe ndị a ị ga-abụ onye na-ejere Kraịst Jizọs ozi nke ọma ebe a na-azụpụta gị n'okwu niile nke okwukwe anyị na nke ozizi ọma ahụ nke isowuru n'ụkwụ n'ụkwụ ma jụọ akụkọ iro niile emerụrụ emerụ nke dịkwara agadi ndị inyom ma na-anwa onwe gị ka anyị wee ruo nsọpụrụ Chineke n'ihi na ọnwụnwa nke arụ bara uru nye ihe nta ma nsọpụrụ Chineke bara uru nye ihe niile ebe ọ nwere nkwa nke ndụ na nke ndụ ugbu a ma nke gaje ịbịa okwu a kwesịrị ntụkwasị obi kwesịkwa ka a nara ya nke ọma n'ụzọ niile ọbụla n'ihi na ọ bụ iru nke a ka anyị na-adọgbu onwe anyị n'ọrụ na-agbasikwa mgba ike n'ihi na anyị elewe anya chineke dị ndụ onye bụ onye nzọpụta mmadụ niile ma nke kachasịnụ onye nzọpụta nke ndị kwere ekwe na-enye ihe ndị a n'iwu na-ezikwa ha ekwela ka onye ọ bụla lelie nwata ịbụ anya kama mee onwe gị ka ị bụrụ ndị kwere ekwe ihe atụ n'okwu n'ibi obi n'ịhụnanya na okwukwe ọcha ruo mgbe m ga-abịa na-aṅa ntị ọgụgụ akwụkwọ gị na ịdụ ọdụ gị na ozizi gị elefula onyinye amara ahụ nke dị n'ime gị anya nke esitere n'ibu amụma ya na ibikwasị aka n'isi nke ndị bụ okenye nye gị na-ejisi ike n'ihe ndị a na-anọsi ike n'ime ha ka ịga n'iru gị wee pụta ìhè n'ebe mmadụ niile nọ rịba onwe gị na ozizi gị ama na-anọgide n'ihe ndị a n'ihi na n'ime nke a ị ga-azọpụta onwe gị zọpụtakwa ndị na-anụ olu gị Timoti nke mbụ isi nke ise abarala okenye oke mba kama na-arịọ ya arịrịọ dịka nna na-emesokwa ụmụ okorobịa dịka ụmụnne ndị inyom ndị bụ okenye dịka ndị bụ nne ụmụ agbọghọ dịka ụmụnne nwanyị na-ịdị ọcha niile na-asọpụrụ ndị inyom di ha nwụrụ bụ ndị nọ n'ezie n'ọnọdụ ndị inyom di ha nwụrụ ma ọ bụrụ na nwaanyị ọbụla di ya nwụrụ nwere ụmụ ma ọ bụ ụmụ ụmụ ka a bụrụ ụzọ mụta ịsọpụrụ Chineke na-arụ ndị ezinụlọ nke aka ha na inyeghachi ndị mụrụ ha ihe n'ihi na nke a bụ ihe a na-anara nke ọma n'iru Chineke ma nwaanyị nke bụ onye di ya nwụrụ n'ezie nke a rapụkwara naanị ya ọ tụkwasịwo obi ya na Chineke na-anọgidekwa na arịrịọ ya na ekpere ya abalị n'ehihie, ma nwaanyị nke na-adị ndụ ọjọọ dịka ọ na-atọ arụ ya ụtọ ọ nwụrụwo mgbe ọ nọ na-adị ndụ na-enyekwa ihe ndị a n'iwu ka a wee bụrụ ndị a na-adịghị akalụ akalụ ma ọ bụrụ na onye ọbụla ebughị ụzọ chere ndị nke aka ya ihe na-akpa ha ma nke kachasị ndị ezinụlọ nke aka ya ọ gọnarịwo okwukwe anyị jọkarịkwa onye na-ekweghị ekwe na njọ ka a ghara ide aha nwaanyị bụla n'akwụkwọ dịka nwaanyị di ya nwụrụ nke aka agbaghị ọgụ arọ atọ onye buworo nwunye nke otu dị onye a na-agbara ya ezi ama n'ọlụ ọma ọ bụrụ na ọ zụpụtawo ụmụ ọ bụrụ na o lewo ndị ọbịa anya nke ọma ọ bụrụ na ọ sawa ụkwụ ndị nsọ ọ bụrụ na o gbowo mkpa ndị a na-akpagbu ọ bụrụ na o sosiwo ezi ọrụ niile ọbụla ike ma jụọ ụmụ agbọghọ di ha nwụrụ n'ihi na mgbe ọbụla ha nupụrụ isi n'okpuru kraịst anyị ha na-achọ ịlụ di e maa ha ikpe n'ihi na ha jụrụ okwukwe mbụ ha ma tụkwasị ihe ndị a ha na-amụtakwa ịbụ ndị na-adịghị alụ ọlụ na-eje n'ụlọ dị iche iche ma ọ bụghị naanị na ha bụ ndị na-adịghị arụ ọrụ kama ha bụkwa ndị na-ekwu okwu nzuzu bụrụkwa ndị na-etinye aka n'ọrụ na-abụghị nke aka ha na-ekwu okwu na-ekwesịghị ka ha kwuo ya mere ana m ezube ka ụmụ agbọghọ ndị di ha nwụrụ lụrụ di mụkwa ụmụ na-achịkwa ezinụlọ ha gharakwa inye onye na-emegide anyị ihe oge Chukwu tọ n'ihi na ụfọdụ ejeghịwo ụzọ so Setan ugbu a ọ bụrụ na nwaanyị ọbụla nke kwere ekwe nwere ndị inyom di ha nwụrụ ya gboo ha mkpa ka a gharakwa ibogbu nzukọ kraịst ka ọ wee gboo ndị ahụ mkpa bụ ndị nọ n'ezie n'ọnọdụ ndị inyom di ha nwụrụ ka a gwa ndị okenye na ndị kwesịrị nsọpụrụ okpukpe abụọ bụ ndị na-achị isi nke ọma ma nke kachasịnụ ndị na-adọgbu onwe ha n'ọlụ n'ime okwu Chineke na ozizi n'ihi na ihe edewo n'akwụkwọ nsọ na-asị ekechila ọnụ ehi mgbe ọ na-azọcha ọka na onye ọrụ kwesịrị ụgwọ ọrụ ya anarala ebubo a na-ebo okenye ma ọ bụghị n'ọnụ ndị a ma abụọ ma ọ bụ atọ na-atụ ndị na-emeghe mmehie ha n'anya n'iru mmadụ niile ka ndị fọdụrụ wee tụkwa egwu ana m agwasị gị ike n'iru Chineke na n'iru Kraịst Jizọs na n'iru ndị mmụọ ozi arọpụtara ka idebe iwu ndị a ghara ịma ikpe mgbe ị ka anụghị gharakwa ime ihe ọbụla n'ụzọ ịsọ anya ebikwasịla onye ọbụla aka n'isi ọsọ ọsọ esokwala ndị ọzọ nwekọ mee ha debe onwe gị ọcha abụkwala onye na-aṅụ naanị mmiri ọzọ kama na-aṅụ nwantịntị mmanya vaịn n'ihi afọ gị na nrịanrịa nke na-arịa gị ọtụtụ mgbe mmehie mmadụ ụfọdụ na-apụta ìhè n'ihi na ha buru ha ụzọ na-aga ikpe ma mmee mmadụ ụfọdụ na-esokwa ha n'azụ otu ahụ ọrụ niile nke dị mma na-apụtakwa ìhè ịkwa izobe ọlụ nke dị iche Timoti nke mbụ isi nke isii kahara bụ ndị oru nke nọ n'okpuru yok ha gụọ ndị nwe ha na ndị kwesịrị nsọpụrụ niile ka e wee ghara ikwuru aha Chineke na ozizi anyị ma ndị nwere ndị kwere ekwe dịka ndị nwe ha ka a ghara ileli ha anya n'ihi na ha bụ ụmụnna ha kama ka ha bụrụ oru ha karị. n'ihi na ndị soro ha kee oke n'ọlụ ọma ha bụ ndị kwere ekwe na ndị ahụrụ n'anya na-ezi ihe ndị a na-adụkwa mmadụ ọdụ banyere ha ọ bụrụ na onye ọbụla na-ezi ihe dị iche na-ekwenyeghịkwa n'okwu na-enye ezi ndụ bụ okwu nke onye nwanyị jizọs kraịst na ozizi ahụ nke dị ka nsọpụrụ chineke si dị iwo ya elu ọ dịghị ihe ọ maara kama ọrịa banyere ajụjụ na esemokwu n'ihi okwu efu na-arịa ya nke ekworo esemokwu nkwulu ajụ echiche na-esi n'ime ha na-apụta bụ ịrụ ụka nke mmadụ ndị mebiworo n'uche ndị apụnawokwara ha eziokwu ebe a na-agụ na nsọpụrụ Chineke bụ ụzọ irita uru ma nsọpụrụ Chineke ya na iwezu ihe niile dị mkpa bụ ụzọ irita uru nke ukwuu n'ihi na ya ewetaghị ihe ọbụla n'ụwa ọ bụkwa n'ihi na anyị apụghị iwere ihe ọbụla pụọ n'ime ya ma ebe anyị nwere ihe oriri na ihe igbokwasị n'arụ afọ ga-eju anyị n'ihe ndị a ma ndị na-ezube ịbụ ọgaranya na-adaba n'ọnwụnwa na ọnya na ọtụtụ agụ ihe ọjọọ nke uche na-adịghị n'ime ha nke na-emerụkwa arụ bụ ihe na-eme ka mmadụ mikpu emikpu n'ime mbibi na ịla n'iyi n'ihi na ịhụ ego n'anya bụ mkpọrọgwụ nke ihe ọjọọ niile dị iche iche mgbe ụfọdụ na-agbasosi ike egwe duhie ha n'okwukwe anyị ha werekwa ọtụtụ ihe mgbu dukwue onwe ha ma gị onwe gị onye nke Chineke na-agbanarị ihe ndị a ma na-agbaso ezi omume nsọpụrụ Chineke okwukwe ịhụnanya ntachi obi ịdị nwayọọ na-agbasi mgba ọma nke okwukwe ike jide ndụ ebi ebi aka nke a kpọrọ gị ka ịnata ya ikwupụtakwara nkwupụta ọma ahụ n'iru ọtụtụ ndị ama ana m enye gị iwu n'iru Chineke onye na-eme ka ihe niile dị ndụ ya na n'iru Kraịst Jizọs onye gbara ama nkwupụta ọma ahụ n'iru Pontius Pilate ka gị onwe gị debe ihe ahụ e nyere n'iwu na-enweghị ntụpọ onye a na-adịghị akalụ akalụ ruo ngosi nke onye nwanyị Jizọs Kraịst nke ọ ga-egosi n'oge nke aka ya onye naanị ya bụ onye dị ike onye bụkwa onye dị ngọzi bụ eze kachasị ndị bụ eze onye bụkwa onye nwenụ kachasị ndị na-achị ka ndị nwe mmadụ onye naanị ya nwere anwụ ya anwụ na-ebi n'ime ihe nke a na-apụghị ịbịaru nso onye ọ dịghị mmadụ ọbụla hụworo ya anya ma ọ ịhụ ya anya onye nsọpụrụ na ike ebi ebi dịrị amen na-enye ndị bụ ọgaranya n'oge dị ugbu a iwu ka a ghara ịtụkwasị uche ha n'ihe dị elu gharakwa ịtụkwasị obi n'ihe ahụ a na-ejighị aka bụ akụ kama ka ha tụkwasị obi na Chineke onye na-ewere akụ ya nye anyị ihe niile ka ha bụrụ ihe ga-atọ anyị ụtọ ka a na-eme ezi ihe ka ha bụrụ ọgaranya n'ọlụ ọma niile ka ha bụrụ ndị kwadebeworo ime ka ndị ọzọ keta ihe ha nwere ka ha bụrụ ndị kwere ka ndị ọzọ so ha wekọ ihe ka ha kpadoro onwe ha ntọala ọma nye oge gaji bịa ka ha wee jide ndụ ahụ nke bụ ndụ n'ezie biko Timoti na-eche ihe ahụ e nyere gị n'aka idebe n'eze okwu efu niile nke e merụrụ emerụ nke ihe ahụ a na-akpọ ihe ọmụma n'ụzọ ụgha ha na nguzogide ya niile bụ ihe ọmụma nke ụfọdụ kwupụtara wee hie n'ihe banyere okwukwe anyị ka amara dịnyere unu